Jama. Edowa. Ehud hunu. Ndị bụ n'edowa. Ehud kwa. Ile megunu. Ama kwadobewa m na-arụ ji. N'ime ndụ anyị nwere ihe anyị na-akwadebe. Ọ bụrụ na anyị ga-arụ anyị ga-akwadebe ka anyị ga-arụ. Ọ bụrụ na anyị ga-eri ibe, anyị ga anyị ga-eri. Ọ bụrụ na anyị ga-ewu ụlọ, anyị ga-akwadebe ka anyị na-ewu ụlọ. Anyị ga-akwadebe ma ọ bụ dụla ọ ọnwụ. Ahụ, gụnụ ife m. Ihe bụ nkwadobe ka bụ mkpa, anyị ga-akwadobe. nri anyị n'ụlọ anyị lewuo ala nọdụ gị ede ma lee mkpụrụ obi anyị ga-adụ arụ ndụ gị ede amụrụ anyị n'ime ụwa ya anyị na-adụọ ndụ nwa pete anụ ịhụ anyị anwụhụ lọọ lee mkpụrụ obi anyị ala anwụgedu mana ibe ka bụ bụ anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọ ka mkpa anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọhụ kama anyị ga eji ewu ụlọ nọdụla eriji ebụ ndị ga anyị ga-eji mara bụ eziokwu ndụ kara na a ndị ọnwa ala na anyị nwụhụ arọ ofu abụ ndị onweala na-achịla ọba anyị nwụhụ anyị ala alalata nwee ụwa ọrịrị gbagburu iche iche ife ndị ga anyị ga-eji mara ka bụ eziokwu ndị ga anyị ga-eji kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụrụ ụmadụ ile amadi ife bụ eziokwu dịrị ime ọnwa ala nwụọ setan bụ onye isi ejọ ndụ malile shiawogburu ụwa ogologo oge gara aga ọ chọrọ anyị mara ife bụ eziokwu dịrị ife lọbụla Chineke fụrụ anyị n'anya ọ chọrọ anyị mara ife bụ eziokwu dịrị ime Chineke kọwara anyị ife bụ ndụ kala na adụmanwụ họl ime ekwo eye ekwa Chineke ahụbala ịkụ baịbụl oo achọrọ m ịma ka ebe eziokwu ndị ga-ekwo Chineke ji kọwaa ndị kara na adụmanwụhọ Chineke chịrị lọ anụ ịhụ anyị ga-anwụ ma ekpụrụ anyị ga-adụgharụ gị ede ọ bụrụla anụ ịhụ anyị anwụhụ ekpụrụ anyị na-ahafụfụ ụwa ya ntekev ntekev eke ekpụrụ anyị nwere ike ije mefe hafụ ụwa dị ụzọ na mbụ mana ekpụrụ anyị ga-ejela ụwa naanụ n'ime ụzọ na mbụ ụwa naanụ n'ime ụzọ na mbụ dị hụma ka ọzọ badụ dị hụma ụwa ka dị hụma bụ alaeze Chineke ndụke natara ofu chileke were eme ihe ga-ejela ụwa ahụ mehe nwụhụ eke ahụ kpọbere na ụma ahụ o nwere ji ihe dụla eke ahụ ụwa bụga ọrịa maọbụ ebi adụdụla eke ahụ maọbụ da ọnwa adụdụla eke ahụ achịlọ ibe chileke ihe dụla eke ahụ bụ heyo ndụ lile lejela eke ahụ lebugharụla eke ahụ gị de efela ya chita nwee dịla ụwa ya ọzọ efele chileke ga-ebugharị gị de efe ga na-akwabe ovu nteke abụla nteke mee nduke ka e ofu chileke mee ihe ga-adalala ọkụ ka ga ahụ bụ ahụbu ma e nwụhụ eke ahụ bụ eke lata ahụ yala eke hụhụ jiri eke ahụ bụ eke ọchị gbachitara ndị lejele eke ahụ ga-anọbata ahụ nteke abụla nteke ebalchinwedịla eke ahụ agbachi ọzọ o eve atadakwa m nye amadị m ofu chileke dịga m ga-eji mee sọfụrụ oyi m chileke fụkwara anyị lenye a chileke lakịọdụkwa anyị dalala ọkụ ka ga-ahụara anyị gedevụ ya bụ ihe o ji jita nwee ya la ịkụ jizọs n'ime ụwa ya jizọs bịara ịnwụchiri anyị ọnwụ njọ anyị mere ya nachitere anyị ntaramahụhụ a ga-adụrụ anyị bụ ndụla eme njọ god na bachileke shiri kwerula jizọs kraịst lag azọfụta chileke shikwarụ mana onye ga le jizọs kraịst bụ iweke chileke ga-adakwashiwarụ gị ede bịara nwune m ọ bụrụla ikwerula jizọs kraịst were ofe m ihe hafụ ime gị ihe chileke ga-asachafụ gị ihe niile ka i mewara oke nọ n'ime obu ntekefe ọ bụrụla ịnwụhụ ị ga-egola ebu arụ gị ede o oh, ehe achọdakwa m n'elu ofe ya wee pụrụ m shilekwa chineke ehe nke aba mara kara ife bụ ezi ofe landakara na adụmanwụhọ nke aba mara onwe m ga-akwado obere ọdịnihu aga m ekwela jizọs kraịst aga m arịọkwa ya ntọsa ka afe gị ife ile m mere aga m a na-asọfụrụ ofe ha fe gị ife m na-eme